AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ana m ekele gị ọzọ n'ụbọchị nke taa obi dịkwa m ụtọ na anyị bụ ndị nwere ohere nke ige ihe omume anyị n'ụbọchị taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ biko ka anyị na-aga n'ụnụ n'ihu ụbọchị gara aga anyị kwukwara okwu nke gbasara ụdị amara nke anyị na-eme igosi na anyị hụrụ mmadụ n'anya ma amaghị m eziokwu ole dị na ụdị ihe ahụ a na-eme ka anyị mara sị na anyị ekwesịghị ịbụ ndị ga-enweta onwe anyị n'ụdị ọnọdụ a ma ọ bụ ịkpasị onye ọzọ agwa dị otu a n'ihi na ọ bụ nramahụ nke ọtụtụ n'ime anyị na-ezute n'ụbọchị ndị a anyị na-etinye onwe anyị n'ime ọnwụnwa nke imegide otu onye ma ọ bụ onye ọzọ nke bụ ihe na-ekwesịghị ekwesị a na-eme ka anyị marasị na ọ dịghị mgbe ọzọ ma ọ bụ ihe ọzọ nke ga-enwe ike ịkwanye anyị n'ọnọdụ a na-abụghịkwa mgbe anyị bidoro na mkparị ọrịa ahụ nke anyị na-akparị bụ ihe nke ziri ezi ma ụzọ anyị si banye n'ime ya na ihe nke anyị bụ n'obi abụrụ ihe nke na-eme ya ka ọ bụrụ ihe na-ekwesịghị ekwesị n'ihi na mgbe anyị na-akpọ ụdị agwa ahụ mgbe anyị bụ ihe ndị a n'obi bụ inweta onwe anyị na ụdị ọnọdụ ahụ maọbụ inye onwe anyị ụdị obi ụtọ ahụ nke anyị chọrọ gị hụ na mgbe ị na-agwa mmadụ okwu ọ bụghị eziokwu na-esi gị n'ọnụ apụta n'ihi na ị na-eme ka ọ bụrụ dịrị nwa agbọghọ ọ dịghị ihe eji eme gị sị ya na ọ magbuola onwe ya ịhụghị ya n'anya gị sị ya na ị hụrụ ya n'anya onye nke na-adịghị ihe iji ya kpọrọ gị na-eme ka o chee na iji ya kpọrọ ihe ihe ndị a dum niile bụ naanị ka ị nweta ụdị ọnọdụ ahụ nke na-agụ gị agụ ma ọ bụ ụdị obi ụtọ nke na-agụ mkpụrụ obi gị n'oge dị otu ahụ biko gị onye na-ege m ntị biko mgbe ị were onwe gị tinye n'ọnọdụ nke ị chọrọ ka mmadụ kpọọ gị ihe ka mmadụ hụta gị ka mmadụ mee gị ka ị nwee obi ụtọ ụdị nke ị na-achọ n'ezie ọ bụ ihe na-eduba gị ị ga-ama mgbe ọ bụ ewere ire ụtọ bịa n'ụdị ihe a gị bụrụ onye a ga-enweta na-enweghị nramahụ ọ bụla ihe anyị ji na-ekwu okwu ya bụ na ọ na-eduba ọtụtụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ime ihe ndị ha ekwesịghị ime ndị a bụ ọtụtụ ndị na-asị mbụ nwatakịrị m ogo ịmara mgbe m ga-agaru mgbe m kwesịrị ịgaru ji onwe m aka ma n'ezie mgbe ha banyere n'ime ya ọ dịkwa mgbe ha na-echeta na ha etoola na ha pụrụ ịbụ ndị ga-enwe ike ijide onwe ha aka mgbe ihe gawara otu ha na-achọghị ndị a bụkwa ndị na-achọpụta na ihe ọma niile nke ha bụ n'obi bụ ihe nke na-arụ n'aja n'otu ntabi anya n'ihi ebe ihe nke a na-eduba ha n'ihi na ha enweghị ike ịkwụsị ha emerụola ihe nga ha enweghị ike ijite onwe ha aka otu n'ime nramahụ anyị na-etinye onwe anyị n'ime ya mgbe anyị na-akpa ụdị agwa maọbụ na-ebi ụdị ndụ a gị onye na-ege ntị bụ na akụkụ nke ụmụ nwanyị ndị nchọpụta ma ọ bụ ndị ngalaba ihe ọmụmụ ha lara n'akụkụ nke ịchọpụta otu echiche anyị si na-alụ ọlụ na otu ọ na-esi emekọta akparamagwa anyị eme na ka anyị mara sị na mgbe n'ihu ụmụ agbọghọ ndị a bụ ndị o werela ahụ ịgata ụzọ dị otu a inwe ụdị afọ ojuju ahụ nke na-agụ ha n'ezie ha na-abụ ndị ọ bụ ha emechaa lụọ di ha enwee nramahụ mgbe ọbụla di ha chọrọ ka ha na ha nwee mmekọ ma ndị a bụ ndị na-eche na ihe mere ihe a merụọ ya n'ụzọ nke o kwesịrị ịbụ na onye ọ bụ ha na ha ga-enwetakwa ihe ọ chọrọ n'aka ha ha wee nwetakwa ihe ha chọrọ n'aka onye dị otu ahụ ma ọ bụghị otu ahụ dịka anyị kwuru sị ọ bụghị mgbe egbubiri ka ọ na-akpọnwụ ndị Igbo na-atụkwa ilu na-asị na ihe na-atọ ụtọ na-egbukwa egbu ka ị kpachapụrụ onwe gị anya n'akụkụ nke ụmụ nwoke ihe ahụ dị njọ ebe ọ dị ukwuu mgbe mmadụ bidoro na-akpa ụdị agwa anyị na-asị ka ewepụ aka n'ime ya n'ụbọchị nke taa ya dị ka ọ bụ okwu egwuregwu mgbe onye ahụ mechara bụrụ onye nwetara onwe ya n'ọnọdụ nke o kwesịrị inweta onwe ya nke a bụ n'ọnọdụ itozu oke ịchọta onye ya na ya ga-ebi ndị ahụ bụ ndị bụ emeghe enwewe nramahụ mgbe ọbụla ha chọrọ inwe mmekọ ha na nwanyị ha gị hụ na ndị ahụ na-anọ na nramahụ nke dị ukwuu ụdị nramahụ a ha na-etinye onwe ha bụ na ọ gbagharịala ha ahụ ngwa ngwa chere were ụdị otu ahụ mgbe ihe ahụ marịrị ha ahụ ha weta onwe ha n'ọnọdụ nke kwesịrị ekwesị ha ga-enwe ikezi mee ihe nke ha chọrọ ime na ahụ udo ha bụrụ ndị nke ga-anọ na nramahụ ihe ha ji bụrụ nwoke mgbe ụfọdụ agaghị enwekwa ike bilie ma mee ihe nke o kwesịrị ime nke a na-edubara ha n'obi ọjọọ obi ọjọọ ahụ ga-abụzi nke ga-eme ha ha bụrụ ndị nwụrụ repịarị n'ihe gbasara mmekọrịta nwoke na nwaanyị biko gị onye na-ege ntị ọ dịghị mgbe anyị na-asị na onye ya na ibe ya na-akparịta ụrị nke kwesịrị ekwesị nke nwere ihe ọ kụwara aka anyị asịghị na ọ bụ ihe ọjọọ kama ihe anyị na-ekwu okwu ya bụ ụzọ ahụ nke anyị ga-esi wee mee ya wetara onwe anyị nramahụ ka anyị kwesịrị idowe n'akụkụ ọ bụghị onye ya na mmadụ na-akpa ijide ya aka na ọ bụ ihe ọjọọ mm a na-eme ka anyị mara sị na mgbe ị na-akpa ụdị agwa na-ekpachapụ anya mara na ị na-agaje n'ogo nke ahapụrụ di na nwanyị ọ bụ ya bụ ihe a na-ekwu okwu ya n'ihi na mgbe di na nwaanyị bịara bịa nọkọ ọ bụ site na igosi amara igosi ịhụnanya ahụ ga-eduba ha na ihe nke ha kwesịziri ime ma abịa gị onwe gị ewere onwe gị tinye n'ọnọdụ dị otu ahụ ebe ị makwa na onye ahụ gị na ya na-akpọ ọrịa ahụ ọ dịghị mgbe ivu n'obi na ọkpụkpa ọrụ unu ga-edubara unu n'ọlụlụ di na nwunye ọ bụrụ na ị chọọ ịmụ nwa agbọghọ nke ịhụrụ n'anya ị chere na gị na ya ga-ebi o nwere ọtụtụ ụzọ ị ga-esi wee mụta nwa agbọghọ ahụ ọ bụghị naanị mgbe ị gara na-apịjọsi ya mmadụ aka ọ bụghị naanị ya bụ ụzọ a na-esi eme ihe dị otu ahụ gị onye na-ege ntị biko ebe a ka anyị ga-akwụsị okwu a n'ụbọchị nke taa echi na-abịa abịa anyị ga-eleba anya n'ụzọ ole na ole nke ụmụ okorobịa na-eji enweta ụmụ agbọghọbịa ezi enyi m na-ege ntị ka anyị kpachapụ anya n'ime ụwa anyị nọ n'ime ya mara na chineke onye kere anyị bi n'eluigwe ọ na-eme ka anyị mara na ime ụwa anyị nọ n'ime ya ihe ọjọọ jupụtara n'ime ya ma onye lekwasịrị chineke anya ọ ga-emere gị amara ọ ga-enyere anyị aka n'ihe ọ bụla nke anyị na-eme ka anyị kpachapụ anya ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị gbalịa kpachapụ anya n'ihe ọbụla nke ị na-eme ka ngọzi chineke onye bi n'eluigwe bụrụ nke anyị ka otito na nsọpụrụ bụrụ nke ya n'aha jizọs amen a na-ekelela onye okenye eze nlewemchi onye chineke gọziri n'ụbọchị taa ya wee nye anyị ndụmọdụ nke sitere n'ezinụlọ anyị na-asị ka chineke gbaa gị ume ka mara chineke dakwasa gị na gị imela eze nlewemchi onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com gbalịa kọrọ na ekwentị na 070 63 637224 070 637224 onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ eme ọ ga-abịa ịkpọrọ anyị ụbọchị ahụ ga-adị oke egwu ya ndị niile ndị meghara ya dị Chineke ga-abịa ọzọ ịkpọrọ ndị ha na anyị

onye kaịda ọzọ ikpọrọ ikpe na ikpe ịlụta ọzọ ebebere ikpe ndị ndị ndị ndị ndị ndị soro gị bụ olileanya ndị gị oge awa ahụ erukwala ọzọ olileanya ndị kwere ekwe ike ndị kwere ekwe ji aba mba anyị abịala n'iru gị n'ụbọchị taa ịnụkwu okwu gị ọzọ dịka mmiri ụmụnne m na ụmụnna m na-atụgharị uche n'okwu a bụrụ anyị olileanya n'ihe niile arịọ m n'aha nwa gị bụ jizọs kraịst amen isiokwu nke m ji bịa n'oge awa bụ isiokwu nke m kpọkwasịrị olileanya ma ebe m ga-ewere ihe ọgụgụ m bụ n'akwụkwọ jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nke iri na otu jeremaya isi iri abụọ na itoolu amaokwu nke iri na otu olileanya jeremaya isi iri abụọ na itoolu amaokwu na otu na-asị anyị n'ihi na mụ onwe m maara echiche niile nke mụ onwe m na-echere banyere unu nke a bụ ihe si n'ọnụ jehova pụta echiche nke udo ọ bụghị nke ihe ọjọọ inye unu ọdịnihu na ntụkwasị obi ezi olileanya nye nwa chineke elego olileanya ọzọ ị nwere gị aka mma karịa nke a na onye ji ndụ gị n'ọba aka ya si na ya maara echiche nke ya na-eche banyere gị echiche nke si n'ọnụ jehova pụta na echiche ya na-eche banyere ndị ya na ọ bụ echiche udo ọ bụghị nke ihe ọjọọ inye anyị ọdịnihu na ntụkwasị obi ebe anyị dị ndụ olileanya anyị ga-adị n'ebe chineke nọ n'ihi na ọdịnihu anyị dị n'aka ya ebe ọdịnihu anyị dị n'aka ya ọ ga-eme ka echi anyị dịrị anyị mma n'aha jizọs olileanya anyị bụ na echi anyị ga-aka mma karịa taa olileanya anyị bụ dịka anyị dị ndụ na anyị ga-enwe ezi ọdịnihu n'echi ma anyị enweghị olileanya nsu chineke ga-enwe ohere bata lụzuo ezi ebumnobi ya na ndụ anyị ekwensu adịghị ihe ọ ga-achọta n'aka nwa chineke nke olileanya dị n'ebe chineke nọ ya mere anyị ji na-arịọ gị ugbu a ebe anyị na-echere na nkwenye anyị pụrụ ịga n'iru n'inwe olileanya na chineke chineke agaghị ahapụ anyị kama ka anyị hapụ inyere ekwensu aka site n'ịda mba ka anyị ekwe ike n'inwe olileanya n'ihi na onye kwere anyị nkwa adịghị agharịpụ ị jụọla gị onwe gị ajụjụ nwanne m nwoke nwanne m nwaanyị si ebee ka olileanya m nọ ebee ka olileanya m nọ ebee ka mkpụrụ obi m na-adabere nsogbu niile na-abịa n'ụzọ m o ogbugbo ị nọọla n'ajụjụ ndị a gị na-ajụ onwe gị sị ike ọgwụla obi m n'ihi nsogbu n'ihi nrịarịa n'ihi enweghị onye inye aka gị na-ajụ sị elega ebe m ga-enweta olileanya ike ọgwụla obi m nwee ike nwee ụmụ atụkwala ụjọ olileanya bara oke uru chineke mara obi gị niile chineke mara obi gị niile ikwesị ntụkwasị obi gị nọrọ ebe ọ nọ ọ gaghị agharịpụ gị ọ ga-enyere gị aka akwụkwọ Job isi iri na anọ amaokwu nke asaa ruo na nke itoolu si na olileanya dịrị osisi egbuturu egbutu na ọ ga-eputekwa ọzọ na ume ya agaghị akwụsịkwa akwụkwọ Job isi iri anọ amaokwu nke asatọ na-asị na ọ bụrụkwa na mgbọrọgwụ ya eme ochie n'ala ogwe ya agaghị anwụ ma ọlị akwụkwọ Job ọ bụrụ na ị gụrụ ya gbadawakwa ị ga-ahụ nkasi obi ka o nyere ndị na-atụ egwu Chineke ọ sị na site n'isi mmiri na osisi ahụ nke ebitụrụ egbutu ọ ga-amịkwa mkpụrụ ọzọ wee nwekwa alaka dịka ihe a kụrụ akụ olileanya gị ọ daala mba ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị gị onye kwere ekwe ezi onye nke kraịst echezola nkwa chineke kwere gị ọ sị na ya maara echiche ya na-echere gị n'ime ọnọdụ ahụ ịnọ ọ maara echiche ọ na-echere gị n'ime anya mmiri na isi ụda ahụ amaara m echiche m na-echere gị n'ime amaghị m ihe m ga-emekwa ọzọ ya onwe ya maara ihe ọ ga-emere gị ọ sị na echiche nke ya na-echere gị na ọ bụ echiche udo echiche nke ọganihu ime ka echi gị wee dịrị mma ya mere oke na ọlụ gị nwa chineke nwere olileanya mbụ ịtụkwasị chineke anyị obi tụkwasị ya obi a gasịrị n'ezie na ịdịla ka osisi egbuturu egbutu dịka nwanna Job na-ekwu ee osisi egbuturu egbutu nwere olileanya na ọ ga-etolitekwa ọzọ chineke ga-enyere gị aka mgbe ị na-ekwere na ya mgbe ị na-echere ya si obi gị adakwala mba obi m adakwala mba enwere m olileanya na chi m na-echere m echiche ọma na echiche ya ga-enye m ihe niile mbụ mkpa m ma na-arịọ gị mee ka ntụkwasị obi gị nọrọ n'ebe chineke nọ n'ihi na ahụrụ m chi nke bụ okwe nkwa ya emezu ọ bụ ya ka anyị ji akpọ ya okwe nkwa omenkwa ọ sị na ya maara echiche nke ya na-echere gị mụ onwe m na-echere gị echiche ọma tụkwasị otuto gị niile na chineke tụkwasị obi gị na ya ọ gaghị agharịpụ gị ilu mere ka anyị mara na nchere ndị ezi omume niile ga-abụ ọṅụ ma olileanya ndị na-emebi iwu ga-ala n'iyi gị onye ezi omume nke ihe na-anaghị agara nke ọma n'ụzọ gị ee okwu chineke si ka m bịa chetara gị taa na nchere gị niile na ọ ga-abụ ọṅụ n'ihi na jizọs na ya maara echiche nke ya na-echere gị naanị echiche udo echiche nke ọganihu ime ka ọchịchị obi gị rute gị aka ka aha nsọ ya wee bụrụ ihe e buliri elu mgbe ị na-echere oge chineke ọ ga-eme ka ihe ya wuo n'ụzọ gị nchere gị n'ebe ọ na-agaghị abụ ihe efu ka chineke nọnyere gị ka ị na-echere mgbe ya n'aha jizọs amen lekwasị ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa m ga-eweli anya m abụọ lekwasị ugwu niile ole ebe inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka Jehova bịa inye aka m ga-esi n'aka Jehova bịa inye aka anyị ga-esi n'aka Jehova bịa olileanya anyị ga-esi n'aka Jehova bịa ka anyị lekwasị Jizọs anya ọ ga-egburu anyị mkpa anyị niile ọ ga-emere anyị ihe nrịbama n'ime ndụ anyị ka anyị tụkwasị ya obi lekwasị ya anya ihe niile na-agba ihe niile ndị ike n'ime ndụ anyị jehova ga-agwọ anyị ọrịa jehova ga-enye anyị ebe obibi jehova ga-emere anyị ihe dị mma n'ime ndụ anyị anyị ekelela nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu anyị na-asị ka mara n'udo Chineke chia n'ime ndụ gị ichekụtaworo anyị n'ụbọchị nke taa na olileanya anyị ka anyị lekwasị Jehova anya enyi ọma m na-ege ntị lekwasị Jizọs anya ihere agaghị eme gị soul. masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya chekwuta na anyị na-ekele ndị nyere anyị abụ ọma nke taa anyị na-asị ka Chineke gbaa unu ume ka Chineke dozie okwu ya n'ime ndụ unu amen rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 63637224 070 63637224 onye ọma na-ege ntị chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at ọ bụ com maọbụ awrnigeria at gmail com at gmail adreesị nke a dị mkpa awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo